igbo kwenu igbo kwenu igbo kwezuonu aha m bụ onowu ọkụ ome ndị igbo eso na ndị na-apụta asọmpi nwanne anyị nwoke bụ Peter Mojiekwu wepụtara wee na-akwado omenala anyị bụ igbo wee si na omenala anyị bụ igbo ga-adị maka na oyibo bịara bịaba anyị wee na-akpọ ka osisi bụ osisi mkpọ bụ mkpọ akụpebe akụkụ maka ezu ụka a na-eri ude na atọtụ nga onye ka anyị na-ekwu maka ya Chukwu okike ya bịa ma ọ bịa gbarata wee sonye anyị na anya bụ asọmpi anyị na-eme a sị na ndị be anyị si na anọnọkarị n'ọfịa mana ọ bụgo oge chinechere anya were okpu eze kpa ige ya n'isi otu afụkọ dị n'ebe mba dị nọ na ndị nọ n'ụwa karịrị akarị mana isi ga ọbụ eze ga bụ eze oge ruo okpokpo ekpuru okpu eze kpa ige ya n'isi a na-azọ akaeze eze azọ mba nwanne m na-azọ aka eze azọ na onye na-azọ eze na-eme eze mmadụ ezughị nna nna ya maka na chukwu onye adọrọ n'izizi ihe emeghe na ọba amasị ịma na ọ dịkwa ka o asịkwa ma ekwekwa ama gbao na nkirikiri ka a na-ekiri ododo nwanne nne jiri ododo ya ozu nwacha nwanne m na okirikiri ka a na-agba ukwu ose na adịghị arị ihe nụ nwacha nwanne m igwe obi igbo na onye riri ọjị ga-akpị ya akụ nwanne m na arịrị ọjị da nwanne m ịmakwa na ọ gbatọrọ ọmara ọmara oyi nwanne m na-atọrọ ofe ka ofe obi igbo mụ na onye na-azala enyi igbo nwere ụzọ m ọzọ golibe asị na omenala anyị ga-adịrịrị anyị na asụ igbo ga-adịrị anyị ma ọsọrọfa ma ọsọrọfa maka etụsa mbalata mbalata wụsala ndị nwe nwubi nwanne na ọba ọla nwee mmadụ na mmadụ nwere ọla ma ncha oyi odogbo anya mme mụ onye na-azọ dị arịrị gboo mụ na onye na-azọ ọkọnwa agụ kuri ebele n'oyi akpakpụrụ udere bụ sa alụrụ alụrụ nakwa na akpakpụrụ udere juru eju wee sa alụrụ alụrụ ịmakwana isi aka agaghị ọbụrụ ụsọ nkụtụkọ ụtụkọ onye ọ ga-abịa ma jizi ike n'ọrụ maka na ụsakụ ụtarị okwu ma ga na ọkwụsị iri anụ oju opi mmanwụ eze na abọga anụrụ olu mo ọkọnwa agụkwuri na akwa o ọkọnwa agụkwuri na ebere elu mana mmanwụ akarịrị ije na ije na aka na mmanwụ akụrụ tọ igbo mmanwụ mmanwụ adakarị ije na ọncha oyi maka na oke dibịa tụ aja dị ka ọ tụrụ anya dị nwụrụ aka dibịa ji oji na ọ na-afụ mmanwụ oke ndị kwụdara ụmụnụ na-eji ọkụ dogo onye ọ ga-adịrị mma ụkọchukwu peter na ị ga-adịrị anyị ka echi na echi adị agwụ agụ onye chere nke ọ ga-eme ka onye ahụ kwata ụzọ ma nchawa oyi asamojije ga na gị mgbe na-egbuna gị maka na anya ka na-asọrọ eze wee gwu ya okwu maka na ọ bụ isi gị otu bụ gbara eyi isi igbo bụ igbo na ekele ndị ọ ga-adịrị mma igbo mụrụ ụzọ m ọzọ maka na ọ nwere ndị ọ ga-adịrịrị mma igbo mụrụ ụzọ ọkwenye kwuru ka a na-eme ọkara na akara jambụ igbo kwenu